fanja bonna bonna bo obere kidnap let me for ya dem we no be criminal oh abeg yo wetin we say na condition beg office we no dey do bad things oge ọbụla mmadụ ama bie, oge ọbụla mmadụ agbagọrọ ụkwụ na-akwụgharị ya bụkwala na nwoke a agbanala obodo ha hai mbanụ mbanụ ị na-agbachu agbachu maka ọgwụgwọ ma mama nwudela gị anwụdechaa na mgbe ka ọ ka m si bido ọ bụrụ na aha m abụ ụka ruo e, aga m ejide gị enwe ebe ị na-agba aga edekwa ihe nwụrụ ihe a nwebuwo ọ na-akwụgharị na-eti mmadụ ibe ya anya n'ilo ee chere ma m na-abịa achọrọ m ijere nwanne m nwaanyị ozi bia ɔde wɔn soso bia kankyere kosi. kanjo sanma bia. kanjo kosi. bia ɛbili mu onye aburo nwa atụrụ a eji asụ aja ɛ ɔnya ma amago ama akpụrụ otu adọrọ ya ga tọkpụwa nye onye amụma ayi ọsị nchere ya ama echekwa ya ebe ahụ ọbịa bịa bịa bịa ama m ebe eke gị onye m amago onye m amago ama echi ebe a ama na ebe a chere ya karụ kedu ife nọzi n'ile eme mụwa nọ n'ime ụlọ na-eche gị kemgbe ka ife mama nji nọ n'ilo ife mama nji nọ n'ilo ịma na na nwoke a kwesịrị ịbịa dịdarie ihe a ngwakọbara ya o rie nye ka obi ruo m ana ma ọ marasị na m ejidetala ya ejizi m ya chim na m nwezi mana nwoke nwa nọrọ n'ụlọ ọ bata kịta bịa fụ gị ka iku n'ọrụ n'ọrụ ụzọ bie ọ gara enekwa gị ajọ anya o na-enebe m ajọ anya mụnwa na-enekwu ya ajọ anya ihe ee ụjọ na-atụ m eziokwu maka gịnị ụdị ajụjụ ị na-ajụ m ime m ụfọdụ m ụdị ajụjụ ị na-ajụ ee ọnwụ na-ewu nwa agbọghọ ma ọma ga aka ntị ọ wee maghị si ọnwụ na orighi ngwa m gwọrọ ya tata na oge emebi ebe dị ọ dịnụ mmanụ ọ bụrụ na ego onye m kwụrụ gboza tupu ya ya ya agwọkọbara m ihe ahụ ee eh? ọ ka nazie n'iyi ọ dịnụ mmanụ ndị nwachie ya ọ dịọ mma chikaru emekpazina onwe gị arụ hmm? ịma na gondo ada alarụ n'ilo ịma ọ ga-anata lele ọ nata ọ ga-abịa rie ngwongwo ahụ o rie ya ọ bụrụ nke rụrụ ngwa nna ọ gbara n'obodo ha nkọ eh? nke ị na ebe a na-ekwu ebe na ọ gbanago obodo ha na mba gara obodo ha o nwere ike ọ bụ na o fụ ndị ọyị ya ọ eziokwu hai mana chima ka m jukene gị eledị ihe na-awụ ịhụ ndị enyi ya ga-apịachi ofe anya ka ọ na-ahụ ha eh? onye otu onye n'ime ha nọ ọkwa ma nwa ndị enyi ahụ gbara agba ọkụ ụdị ụmụ nwoke na-adị ahụ gị mgbe ịma asị na ọzọ kwa hmm. ọ na-agbatu agbatu maka ejidechala m ya ka ọ ka jide ya ka ọ na-emewu ị ga-enwe ịma na onye ndidi na-eli azụ ukpo enwebe m ọkwa ndidi nsogbu adịghị enwela m e, ndidi ọ dịkwa ka a ga-ejikwa ekpere so ya e, ọwụ ụzọ ndidi a ga-ejikwa ekpere so ya e, ihe ọbụla ga-eme ee ka gondo ghara ịnata bịa rie ngwongwa m gwọrọ ya bịa maa n'ọnya nwa m siri ya ee egbe eluigwe chụwa ya amin egbe eluigwe jide ya amin egbe eluigwe kujisie ya amin ọ nụrụ ya owu ya owu oh ya o Yeah. Oh oh. <laughs> 我这个没看见，我那个，啊，那我还没吃哈拉呢，还这个没，给我弄苦搞着，我嘛那个，我不搞嘛搞。anwakwa na anwa akọta aka aka nne ya ebe a maka nwụrụ ka ifuze ya ọzọ Yeah! anyị kpọrọ gị bịa ebe a anyị wụ ndị nzuzu o nweghị ndị mmadụ ga-anụ olu gị nyụọ n'elu ahụ nwetaghala ego ma ewere gaa zụọ mmanụ zụọ ncha mamịrị gị ahụ anụ ọhịa gị mgba ya ga ogbu 새끼. 어! 아니야. 아니야. 어이! 한번 한 번. 아니야 뭐. 한번 뭐. 내려 내려. 아니야 기대. 대박. 기대. 대박. 기대해놓고 꺼내. 야! 대박. 올라. 아! 아! 아! 어우 뭐 하. 아! 아! 얘기 나 빨리 하기 나. 한번 하기 와. 아니 뭐. 아무나 하고. 대박 대박. 아니 아니야 뭐. 어! ebe a na-egwu ụla oke mkparị ka iche gwa m ka m gaba ntị na aga biko ee achọrọ m ka iduga m ka idu m gaa o nwere ebe m ka iduru m gaa na ebe nke eh, onye uwe ojii nke ndị nke dịka enyi nwoke mmadụ enyi m ọ bụ enyi eh. m mikageli amange mulu amange sim a obi mata mata ke ga weni ya ọtọ mmadụ mata ugbu a anya ọgụ enyi njegbu nwanne m ọ nọ n'ụlọ eche m ọgịnị dị mụnwa ịhapụ gị ka isi ebe a pụọ mba nọ ana eme eme anyị na-anya ahụ ka gwụgwọ ya eziokwu ka gwụgwọ eziokwu nke bụ eziokwu n'otu ibu ugbu a ọ dị nwa ji akara aka m ịghọ ịghọ ịghọ onye ji ego taa ọ dị nwa onye mere m na-akwụwabeghị nakụwabe nkume inwe ego ka m gwazie gị ka ị nụa achọrọ m iji gị bịa were m ọgwụ ego ọgwụ ego iji ji m ọgwụ ego isi na-agbalị gị mụnwa ezigbo isi adịra gị mụnwa ha dapụtachara mpịkpọ gị mpịa gị mpịkpọ gị wo ke bɔnɔ jilenya bia iye bɔ sɔ ime na mra bɔ sɔ ana gulom di ke bɔnɔ sɛgbɛ bɛ akɔkɔ yɛ sɔ kɔsi kun bɛ ba pɔ ali wo wɔyɛ jɛ kɛnɛ kan ne bɔ ba ke bɔnɔ hayi awɔ mo. ɔnye abatɔ bi mu ɔnye abatɔ bi mu ɛdɛrɛ mo otutu ma otutu ma ɔnye abatɔ bi. eléyìí ne kele eléyìí ne kele eléyìí ne kele. onye ekelere gị ụtụtụ ọma onye omere ihe ọjọọ ọnụ gịnị mere ụtụtụ a ji bụrụ ụtụtụ ọma ya ka m na-ajụ gị ọgwagwu a ji ọnụ gị asị ụtụtụ ọma ya ka m na-ajụ gị ugbu a ihe dị ọma n'ụtụtụ a eh, otu itetare n'ụtụtụ a ịdị eh, ọ dị mma igbu ikpere n'ala kelee Chineke nna onye mere gị ji tete n'ụra aka ga-esi ike ụkwụ ga-esi ike na na ụzọ na-eku ume leenụ ọnụ gị bịa gondo emekwana ihe iji akpa ụdị agwa iji iji nnọọ e, e, m na iwe ọ na-enwe na ezigbo iwe onye ka ya na-ajụ ọgwagwa mere nji jije were ego na-afụ ha afụ ga dụọ gị nne nyaa mmiri kwa mmiri kwa ọgwụ a mere were ego m afọ ha afọ gaa ahịa gote nri nata bịa were ihe nri na-enwe ha wee sibe nri sibe nri si chachachachacha debe maka ama m na ịnata na agụ ga-agụ gị oru nne onwe ahụ itukere ụkwụ pụọ ịnata hụ n'oge ebe ka ịnata ịnata ịma na nna eje ọrụ ka iche na mma arụ na ngige a agụ gwụrụ m ịkpakwu ọgụbeghị dị gị agbègbèjà yamyamyamyam ìsọyẹ pọ wọn ń wọ tètè. eziokwu eziokwu ni ilé ma ihe ahụ mọ na aga m ya biko kwana. nwanyị ọma nwanyị eji eji mba. ọ kwa maka na e nwere teta. ma m teta. ma ga jee dakwara gị osikapa. osikapa. hei ọ na-agọrọ gị ihu osikapa. osikapa m sicha sicha ọwụlọ ọwụ ịhụnanya nwere m ericha ha niile ịhụzie ee anụ ọkụkọ m ji sie anụ ọkụkọ bụ Kpoyi. eziokwu mgbe ị hụrụ ya gaa <laughs> eh, eh, mara ịnwekwazị ebe ikwuru si ọnụ eh, ọkụkọ kụrụ kpoi otu ikwu ya agụụ na agụụ ugbu a oge na-ebuli isi m elu não não ma ka m gaa asa ahụ nsacha ahụ m ada gakwara gị nri ọnwa enugo m ọ bụrụ ka ịsa ahụ ahụ hapụ ya na a na-agwa gị si não chọrọ ịnwa anwụ ịchọrọ ibute ozuru ozu osikapa apịnye ahụ ị n'isi osikapa gị etete ọmụ m onye <laughs> maga gotere gị ọsọ ọsọ ọsọ ọsọ anụ ọhịa ọkụkpebe na asalaka nri chaa nri gị n'ụwa nri chama anyụọ oge aka ga amasị gondo wu gondo dewanụ obere ka na-akpọ gị ntọ ntọ imegide ihe a iwe iwe iwe iwe wefee m oke aga m echeta ihe ọjọọ niile ị na-eme m kemgbe niile isi obodo bịa n'ụlọ m a aga ụkakwa mana echetara ihe ọjọọ niile na-eme o maka mmụọ ara ejikọ kpara anụ gaa ebe ahụ ọzọ gịnị meziri chọsi ịga ụzọ ahụ ọkwa n'ụzọ ị na-achọba ịga mgbe mbụ ajụjụ amụgbu onwe ya nkịta gị jụrụ m ajụjụ ịmakwa na m si na nke tatus abata otu nwoke nọ gidigbam jide m si na onye ejiriri m gwa ọgwụ ego ị chọrọ iji m eti epele ọkwa ya dada chọrọ iji isi iti epele maka ọ bụrụ ọpụchukwu nọ n'enugwe hmm. ọpụchukwu nọ n'enugwe na aka m aka m ịfụsụ anya na ebe nwoke ahụ eziokwu ka ị na-agwa m tadị ichem na nna asị asị ị na-ekwu na ndị ntọtọrọ gị ụnyaahụ ọ tọrọ m jide m si na nwa nna m na-aga nsị ya bụrụ maka na mara m onye bụ rapụrụ maka rapụrụ mara m onye bụ ọ sị na nwa ebe m na-eje ya ejiriri m gwụọ ọgwụ ego nsị ya ka ibe mmeghe ibe mmeghe naya na naya okechide m aka kechide m ọkpa naya naya ma ya mmemme ntinye aka na ala wala aja wa wa ọsọ obere dada ekwesịrị m ikweta ihe ị na-ekwu ihe ekwetakwa ahụ ihe ekweta maka ọhụrụ mgbe ọbụla izi m ozi ka anyị alịga n'ụlọ a ọhụrụ mgbe ọbụla isi m nwetara gị ihe ka anyị alị nwetara gị ya ọ bụkwa ma mmụọ iji ọkpa gaa ụzọ ọzọ ihe egbu egbu obodo anyị emebiele onye na-abụrụkwa n'ichi kpụrụ ha ka gị ojikwenu ojikwenu ga-eme gịnị sị na ọmụ ji akara aka ya ọmụ ji egi ya ego ọkara inwe nke nwa ji akara ka ya e, ana m ekechi na-ebibi ike nwoke ahụ n'aha jeso amị amị ị gacha ka m nwere ọkpa m gaa ebe a mba mba mba ee ị nwere kama si si ụzọ nke ime ọfịa isizie ịpụta ịpụta na n'okporo ụzọ nke ọfịa nka ya echegoro ya eche nka ya echi eche maka nwoke ahụ ike ịnọ ebe a mma echi eche kàǹdé. kàrọ kàrọ kàrọ. ẹ dọwọ yóò sà kuba mekpe nyo o mekpe onye awon osikapa o itɔsikpa anyi mu ga awon ka si si osikapa ga pe ite gina ama mama ama mama awon mu kutere gi mmiri itɔ mmiri. enyi na wo le soba a kun bɛ ja ka ga kuru mmiri mmiri mu. tupu ka gɔzi gi ɛ. ị ga-amụta ụmụ atọ otu mgba eziokwu ami nke egondo ịmasị ọnwụ ịhụnanya m nwere ebe ị nọ ka m ji mekwara gị ihe niile ọkwa ịma ịmakwasị wekwu ịma ma mmere gị o eziokwu hai kpọkpere n'obi m ga-elele Chike chiki ịtọkpọkwa obi gị onye ga kpọpụ ya egbugbu ị na-ele ka ọ na-eme ihe abụga agwa m gị si ụmụ ihe ịhụnanya abaga achọkwa amịa. oimari na ihe awokwu uhe n'anya ihe ahụ ihe eji agwa mmadụ ife onye onye na amarachi ị naghị atụ asị n'eziokwu okwu ịhụnanya okwu ịhụnanya ee m kwutere gị mmiri enyi na obodo ozugbo laghachi ebe ụlọ gị ee achọrọ ka achọrọ ka iji mazị gị ị na-aga ka ndị otu azụ ji Thank you. shi ne ke da yasu da kake da yasu kare da yasu kare da yasu kare anụ nke m eh? aka na-ekuzi ekwu maka eh, ihe ọ na-achọ iri uwe awụ okeri ọnwụnwụ ya o rie ya hmm. ọnwa ya ọya bụzi ihe ọbụla m kwu ọya ga na-emezi m ego ọbụla ọ kpata ọnwụ na akpa m ka ọ ga na-abazi m ka ruo ala o eh? n'elu anọla m ji 영지 연서 가서 오늘 예? 어머 어우야 어디 가? 내려와서 응? 아빠는 아니 뭐예요 나는 나는 아끼 대변했냐 어디 가면 어디 가면 나 대다 어디 가면 그래서 애시처럼 bẹ́ẹ̀ lómi kọ́wọ́ ní jẹ́ báwọn ọmọ gẹ́sì mi lọ́nà wẹ́ẹ́ lè sí mi. ó ti mọ wá kí jọ wọn rẹ ale maa bulu jẹ ale se ka a yà se àwọn bí jì fún yà n jẹ ma ka yà se yà lẹnu ẹfẹ ẹfẹ ẹfẹ jẹ yà se yà. mọ̀kúndé yìí yóò da bíyẹn bá yẹn nta bíyẹn ní tuntun a èso nínú bàtà mọ́nà àwọn ẹ̀ma wọn wọ wọn bẹ ka ọlá wọlé bẹ ka ọlá wọlé dèrè ọ̀nà wọn mi yẹn wọn mi sọ fún mi àwọn mi bá mi yẹ ẹ̀rú ìtsayà agbeliwe ama m gwa arịa ọchịchị Lagos nnebe mmiri ka m nwere Chineke bibe ebe m nkwọgburu ahụ ọnụ ọhịa wee aja lụọ ee ekweghị na-ekwusị fa abụrụghị ihe nọ m n'ahụ ugbu a hmm? ihe ịmụ m chere ugbu a wụ ihe gbasara anyị ihe gbasara anyị ntụtụ arụ maka anyị gara ke onye amụma hmm. taa fabọ n'i anyị ga ekene maka nne anyị nne azọ ka nne aka nne ya maka nne debere anyị riri nne ịbara anyị eri ya ọ bụ ya na abụ gonde dị ọ naanị gonde bido mere Mm, oh, Ẹ̀mí. Mmemme. Ìdájú gidi nìyẹn. Ọ na ewiwe. Ìdájú mọ na ewiwe. Mọ̀nà ìwé ebe wíkẹ̀ jọ àmọ̀ na ewiwe. Ẹ olú yóò bọ̀ olú yóò rí bẹ́ ẹ ọ̀tún wọn lọ. Olú yóò débi tẹ́kọ̀ọ́ ní ìkà àkùkù. Olú yóò àgbáyọ̀ ẹ̀bọ̀ ẹ̀bọ̀. na na ahụkwa na ịhụnanya kedu ụdị ịhụnanya ka hmm? mmadụ megidere otu a chineke nnechi n'eluigwe nwere were amara nnọọ wụkwasị aka pụọ ugbu hmm? a ka nwa abadị na nsogbu nwa abara na nsogbu n'ihi na ọ maghasị ihe gbasara nri m na n'ehihie n'abalị gbanwanwe ihe gbasara ego m na-eji agba ụgbọala gbanwanwekwe ihe gbasara na ego mere eji azụ efe na eji eyigharị oge ọbụla m chọrọ ya gbanwanwe ya <laughs> ugbu a ka ọ dabara dị n'afọ gbasara ịhụnanya n'ihi na oke nhụ m nọ ịhụnanya ke m onweghị ihe dị ka asị anya pịrị ya ịhụnanya ke m anya mepere pie eji ahụ ụzọ obere obere onye be kedu oge ebe a na anọ ọ gịnị mere ee agwa ndị mmadụ mgbe nwanne m nwaanyị bụ abịa ebe anụ a kedu maka gịnị kwa maka ebe azụ m nye ebe ụkwụ ọgba tum tum njụ awekodo m ebe anụnwa ya bụ na ọ bụ ụmụaka ibe gị kedoro gị ebe ụmụaka ibe mkpa mba na m nwere ebe laala abụkwa na mbụ nwatakịrị o <laughs> obere ọkụ mana enwere m ike ịrapụ gị ebe a wee pụọ onye so igbu gị gondo ijikwa n'aka na ọwụ atụrụ eji achụ aja ka ịhụ na ọwụghị ndị mmụọ ka ịhụ ọ ma iji na-ekwu ụdị iji ụdị nwa na-agwa isi eji m anya abụọ chineke kere were hụ nwatakịrị ọnwụ naanị enwe ya kwusara m okwu enwe naanị ikwusi okwu eburu ya n'isi ka m buru ya gawa na nke nwaanyị onye amụma nwatakịrị ahụ dapụ n'aka m ọmụ na ọ m awụrụ anya anya akpọ ahụzighị nwatakịrị ahụ moto ji fuo efuo mgba m anaghị echebe ọbịabịa bịa nke m nwa na-ekwu bụ na agụ na anyị ma ịkpakwu ebe ahụ ọ ka bụ na anyị na-aba ugbo chi ka anachi ya azụ agụ na ahụ nyekwa gị ịkpakwu kere cherekwe ka m gwa gị nta gafe ha na ihe ọ gafere abalị anọ tupu ọ ya ga hụ e, nwaanyị onye amụma anyị na ga-ebuzi onwe anyị na ya na-achọ nwata onwe ji achụ ọja ebe ọ na-afere ka ndaba olu chika na-afere azụ odusa na ọ na-echekwa dị atọ mụ n'ebe asa ọgwụ ọgwụ ọgwụ ọgwụ Prince, ị na-abịa na nwanne m nwoke obere ee eh, ahapụrụ m ya ebe a pụwa ee eh, ahụ m ka ekedoro ya ebe a so mụa ebe tọghee ya onye kedoro ya o si na ọ bụ maka na ana ya ụkwụ ụgbọala o ji egwu egwu mana onye ha ụmụaka a bụdo ndị m nọ na-eche maka na obere si na ụmụaka ga-echi aka azụ bịa mgbu ya obere warịrị gị ịtọhapụ ya ọ nwa kedoro obere ebe a ka ọ hapụ ịpụ ọ gwara m na o nwere nwoke tọwa ya ụnyaahụ ọ balaga ugbu a onye m nwere m ji ntụkọdo ebe ahụ ka ọ hapụ ịpụ ka nwoke a hapụ ịhụ ya ọzọ ugbu a ikewapụ n'obere ka otu m ga-esi matakwanụ ya anwụọna m ya bụ na obere tụrụ m asị mụwa asị ka m wetohe ya mekwana ihe anyị ga-eme gịnị ka m ga-agwa nwanne mama m nọ n'obodo gịnị ka m ga-agwa ya mere nwa ya nwoke ee otu ahụ dịka ga-achọkwa ya tutu ndị ahụ enwere ya ekwere egwu ego ebe eh, ọgba igwe ya igwe ọgba ya o nwa nọ n'ime ọhịa ịma ihe a ga-eme anyị ga-aba n'ime ọhịa wee azịza azapụta nwa kpọpụta ya ọ ife anyị ga-eme ezigbo alụ ka etu ife a ma tupu anyị eme ya chọrọ ka anyị nta mechie anya ka anyị were onwe anyị lanye n'aka chineke site n'ikpere ya ekpere iwu anụ ọhịa gịnị ka anyị kpọọ ha chukwu na ihe ọjọọ anyị na-eme hai bịazi chọrọ igbu m ka anyị kpọọ ha chukwu na ihe ọjọọ anyị na-eme ka chukwu nna were egbe eluigwe hmm, kụjie m olu ifeife m ga-akpọrọ onye obele okwe ịbụ onye obele okwukwe na ka ngwa ya kwefuna onwe nọ n'ime ya ife ọbụla ị na-eme bugodo ụzọ takọrata ya etu a bụ ya abụkalụ chineke nna na ekpele ka ngwa ife ndị a na-ezu ochie na afụ na-ebu ewe egbu ndị mmadụ fanta na-ebugoro ụzọ sekpura ma befa wee kpee ekpele yụọ chineke nna sifa ya dulu fa na-aga fejie n'udo leta n'udo nke dị ma wee dị iche anyị adịghị ebu egbe anyị adịghị igbu ndị mmadụ sọsọ ife anyị na-eme bụ anyị kpụrụ fana anyị akpụnye ọgwụ bịa ka m gwa gị eso m unu na ihe unu na-eme ị mawa ọtọ ọwụ ahụ mere ayọrọ ji kọọ ị na-ahụ onye dị ka m soro unu na-ezuzu ihe ọnụ zugbe ụkọchukwu bakin ụkọchukwu onye ntọ anụ ọhịa bịa nwoke m ọnwụ na ịchọghị ikpe ekpere zuzu gị ushebe asị pụọ ana m apụ na anọ m ebe a echegbu ị chọrọ ịpụ rapịa arọ gị bịa nwoke m ngwa maka ka ekpelụ chineke anya akpali onwe gị n'anya chukwu ị na chukwu na ebe niile ọ nọ fụ ebe a na na ọ na ya n'aka gị nwa ji ọnụ anwụgara chineke anwa ọ bụ n'afọ jesu ebe ka ị hụrụ ya n'anya ka m gwa gị na chineke nna ọ nọ ebe a ọ bụ n'afọ jesu si m eme simple ọ bụ n'afọ jesu amen onye nwe anyị chineke bụ n'enugwu ọkọ je na-akpụ na ala nna anyị eburu ugbo ekene bunye ya na nke izizi bụ n'ime ka efugodi ụkwụ ọgba tum tum ya nke a gosiri na nwatakịrị a ọ gatere aka ụzọ n'ime ọfịa nya ka a na-etinye bụ n'ime ọfịa kpam ka nwoke ya chịkọtọrọ chukwu na imeela anyị nke a ka a jide atụrụ nchụaja anụnwa ife ise a ga-eme bụ ịbata n'ime ụlọ ụka wee kwuo ofu ụzọ n'ime ụzọ iri anyị kpakam were ego nye pastọ kpakam were ego nye onye ụkọchukwu ka o were aga n'iru na-alụ ezigbo ọrụ izili ya a ga-echewukwa ụmụnne nwụrụ nne na nna nyekwa afa ego kafa wee na ebi ndụ kpakam na ego nwa akwụkwọ onye na-etetu anyị ebe ego ma chineke na ama na ị ga-enyekwuru anyị nke anyị ka e were jide arụ anyị chineke amara na ka ọ na-aga n'iru obibu ah, ego ji agwụ anyị <laughs> nyebi otu a ndị anyị <laughs> n'afọ jizọs amen dị e gị eh, hmm? ga-aga ebe a kedu ụbọchị ji ghọọ onye uwe ojii ọ dụ onwe onye nche nwakwa onye isi ị maghị gị nwere onwe gị ebe a ka mụ aga ebe a ngwale ihe a ga-eme na ihe a ga-eme na mm. nsị ha ala kwado mm-hmm. onye ọla kwado mm. nsị nse piọm chẹlu ma chẹ chẹ chẹlu chẹlu ka mu ọkụ se ya ngwa kwado nu nje nu piọm. ihe kwuru gị na-aga nke gị. piọm gaa nị na. Kedu mmanụ otu m ga-esi mata na ọ gị wakidoro nwa ya? ọ nwere ihe ọ m ka m mere ọ nwụọla m kedu otu ga-esi gwa ndị ime obodo na ụlọ ọgwụ ego ka m jiri obere gwọrọ ibere ahụ ube ka ọ gị ọsọrọ ibi ya ọrụ igwe obere dị ndụ kedukwanụ ya o nwere ike ụgbọ ahụ egbuwela na ya ka ha ji emere ọgwụ ego eti ịkụzi ya otu a ịchọzi ka m gagbuo onwe m makwa ọ bụ maka m ka obere ji esi ebe a wee mana m echekwọ ana m eche na obere ga-anọ ya na ndị ọyị ya ha na-aṅụ na-erugwe na-amụrụ gị ọ nọrọ ebe na-ebe akwa chọrọ idere gị n'ihe na-enyere isi na ọdụ hapịa ọ bụrụ na ọ natawa n'abalị ha ga-agara ndị uwe ojii ka anyị nna ya aka wee chọbana ya nke m agaala n'igbe obodo a sịkwa na mma m gara ege ihe mmụọ m gwara m si m akpọla m obere awụrụla m obere lọta ledị ihe mere ugbu a ebezina obere dị ndụ obere ga-alọta ọ ga-abata isi ọ ga-alọta ka m jiri ụjọ kwere ka m jiri ụjọ kwere ọla ihe ọjọọ ma nwaanyị kwado chọọ onwe ya ọfụma kwa ya ya nwaanyị ijikọ onwe ya ọfụma awọziela ihe ọjọọ ikpuchiri okwu a ka iwe elu isiokwu m naghị esi nwaanyị ga-ekweriri ọnya ọnya ka amarịrị mmadụ elekwana ihe ọjọọ dị na ya hapụrụ m ka m bịa mee ihe nga ime m ga na-ekpezikwa bụ ndị ekpere o maka ijizete nwoke ahụ ihe ị ga-eme ya sọsọ chineke ma gawa gị biko gawa gị enweghị ihe m na-akwakọ ime ya ọ bụ ịhụnanya na-egbu anyị nwekwa ihe ọjọọ dị n'ịhụnanya ugbu a biko hapụkwa anyị ka anyị kwuo onwe anyị n'anya etu anyị si ahụ uwe nwaanyị anyị n'anya gawa gị biko chi nga ma eme ihe m bịara nga ime o esiri e, m obere osikapa chineke elebeghị ọnwụ chinwe eziri gị ezi enyezighị ihe iji bụ ịkụrụ m ọrụ nga ọ bụ maghị isi enwe ngwa ahịa m ka m bịara nga ire ee gị buru nsogbu gị bịa ọkwa na eji geji ịhụkwa m owu ọ maghị nga ihe niile dị ịma nga ite dị mara nga ngaji dị gaa nga ahụ ga-akụrụ nri aga m enyekwu gị nri n'ọnụ biko pụọ ma apịcha ngwa ahịa m e- e ree ya ọfụma

na nwa nwa burukwa ọgba gbalaga anyị nọ n'ime ọhịa chọrịga nwa nwa pụta bụrụ obu ụkwụ ọgba tum tum ya gbafuo chineke gakwa n'ime na ebere n'ụlọ ebere niile anyị kpere gị ị gara mere anyị ebere n'ụlọ ebere a mekwana ka atụmatụ anyị bụ n'obi ka onwe ike gaa ka ọma ịhụla iwe ọnụ ọhịa ịma ma wee kpere unu kpere mere ihe anyị ji asụ aja ji gbalaga na ịgwụgwachi chineke nwere ntị obodo bụ ọrịa na anọ ntị elugbere chineke na onwe ihe ndị na-ekwu were amụma ihe eluigwe pịachie gị ntị ntị tego ndị ebe na-atakasị na-arụ gị na-eme unu bịa ka anyị biko ka arụ si oge ọbụla m fụ onye na gị si wuru ebe ọbụla m tiri obi m ke na-etide ke ọ dịghị isi adịrọghị mma ofe na-eme n'isi ọ bụrụ mma bụ onye izi menyere ọnụ kịta wee sị na o nwe ka arụ si eme m ma ọ bụ na nwatakịrị ekwena ka anyị ṅụọ ọgwụ maka nwatakịrị a n'ịchọ ka anyị gbuo nwe anyị gbuo nwe anyị akwadobe m akwadobe abịa mbeyi abịa mbe gị bịa kọọlụ nwunye si na onwe obele bịa ka m ahụ enyi nwa biko nsusu unu ee nsusu unu na erielu unu rie unu rie unu akwara o sire na akwara na riwe anụ ahụ unu ọ dịgidere unu gbu ahụ ịnọzi unu n'ọkpụkpụ mana megide ịhụ ụzọ ma okwu ga-enwe ike ekwuzi okwu nwatakịrị dị na-achụ m na-achụgharị m ka ijiji ijiji na-achụgharị na atụgharị ụla ozu ebu ala jele ili nwa na nwa m na-agba e ụlọ na ọhịa na-ezuzu zuzu enwere m enwere m ntụpọ ahụ niile eme bọdị bọdị bọdị chineke kpọkwu na agba ọkụ mkpere gị sachọ ha m ya nruru na onugere na-ekpe ebere sị chineke mee ebere ka atụmatụ agha anyị nwere n'ime obi anyị ka anyị nwee ike nweta ya n'ihi na anyị nwee ego ụmụ nwaanyị gị na-achụgharị anyị mkpamkpamkpamkpamkpam na nọ ebe a na ee enwere m ahụ na-eme mgbọrịgbọrị nke asa ahụ ya na-emekọ pọkọpọkọ chineke agwụọla unu agba chekwe ka agwakwụ n'eziokwu mgbe na ma ahụ ụkwụ abụọ n'unwere ụkwụ ya jazịza onye were gbọrịgbọrịgbọrịgbọrị bata n'ime ụlọ m ma mgbe egbubeghị anya ụlọ m ọsọ gwụ ha mwụọ onye ọkpọ Ebe, ebe, ebe. ɛna anadwo ha wɔde na ha meba dwere na nyɛma nyina gyina ano ɔkɔ ɛkɔ ano mpama hapa ano hɛ ano mpam maka wote ne nyina gyina ano ano yɛ ɔkɔ ɔkɔ gyina ano ɔna mo kɔ nipa dua kɔntɔ na ɛba dua kɔntɔ dua kɔntɔ na ɛba dua dua kɔntɔ na ɛba mo ma wɔn yi ti fɛn wɔn nom wɔn nyinaa fura yɛ 没有假的，我就没有那么啊！没有骗你，嘿，嘿，嘿，嘿嘿嘿，走路，走路，我走，我走，我走，我走。 ka m fụrụ n'anya nke nwa ka m chọrọ ee ndị a enweghị m ji ha eme achọkwa afụkwa onwe ha ee eh? bịa bịa bịa bịa ah, ah, hapụrụ m ka m chee echiche ncheche echiche nite agwazi gị na eleghị ị na-eche oge ọbụla ị na-eche onwe ya mfe ichepụta gị na nke an ma di wowo ni kana di ko da wowo do an ba yi na da wowo do wa da ala boso an ma di wowo da wowo do o i ka no da wo ko ku ngba ka wo se mun ti ba no o tu si wowo an ba yi na da wowo do wa da ala boso ayi ma ra ti na da mi ha yo igwe kpọọ m zuzu ebe na ụgwọ ọgwụ nwaanyị a bepụta ya n'ụlọ ya na-abịa akụ aka onye nwe bụrụ na-akụ aka bụ ga-echesa nwa ezigbo mmadụ onye nkwe na-alụ ọgụ na-etinyere mpata mpata mpata mpata onye anwụghị ụmụ n'anya ọtụtụ ime ọnwụ na ndụ mụ na ụmụ anwụ onye nkwe na-ezuzu zuzu ọsọ ya ya hụla m n'anya anụ mpama ama na m hụrụ ya n'anya na wepụ anya ebe a ịmasị wenye iberibe ịmasị biri ibe lele gị rie gị rie gị ripụ gị bụrụ ebi mu onye n'anya onye gị ga-eme nwunye gị dere n'ụlọ ele nwunye m kọ ịnabara nwunye ime ya ọnụ na-abalari nwunye nwa ahụ agọdara nwunye ọzọ ka ngwa ebe nwa ebe ka mkpụrụ nwunye ya fee gị ịtọ ị na-arịkpụ n'ezi ịtọ ị na-arịkpụ ị ga-aga ebe ee ọ ga-aga ebe uzu obere kidi na-afụ lele fọ ya dị n'afọ na-eme ụwa ga-echenji obere gidi n'afọ na-eme ifo ya dị mma gidi n'afọ ma n'afọ fancha bụ n'afọ n'afọ obere gidi n'afọ na-eme ifo ya dị mma we no be criminal abeg yo the thing be say na condition bank office we no dey. Nekuta, nebo, eh, ogugbo ame. nke a gosiri na nwatakịrị ga na-ewere chọọ ọbụla a man,

Eh, ị ma na kịta ka m rute n'ezigbo agụụ na-agụ m agụụkwa ngwugwu ngwugwu agụụ na-adịghị ebe anyị ihe ọbụla na-alụ ọgụ maka nwaanyị hapụ n'ọhịa ọ ya ga-abịa achọ otu nwaanyị chekwa ga ihe dị iche na mkpụrụ agwa na agwa gị na n'ebe a agụ ihe ọbụla nnọọ ofu ihe bịa telegoro iwu ka eh, ka enwe a n'ọnụ namba fi ewu ọmọ kí na jọjọ jọ n yà kpọ gà ọgbọ ọhìà ne kà m yà kpọ ọnà ọhìà ẹ wà kwa yà wọ ọzọ àkọsí ibi fẹ ndé mo di ti òkè mu wa ọwọ ìdí ọwọ ìdí ẹ wà àkọsí ndé ní nàlẹ ní nàlẹ ní ọdún nàlẹ ní nàlẹ ẹ yọ sùkọ mi. ọwọ náà mú ọwọ náà mú mi ebi yìí mú ọjọ náà ẹ pẹtẹ adé náà susu adé susu. bíbí ní susu a bẹẹ yìí lọ́dọ̀ si ilé yẹn si kàkà ebile ebile jàkàtà àhìọ́ ni ọmọ ọ̀hẹ́ yẹ́n yìí mú ọjọ náà susu adé susu onítọ̀ọ́ yìí ọgọ̀ màkà wáyé wọn nínú tó yín pa lọgọ ọmọ ọmọ wọn nínú nínú dèrè gọ nínú àwọn náà wọ ṣé pé ká gún ọ ọmọ màá sẹ ẹ every my way go ta ẹ ní ọmọ my way go ta ẹ wọn nìkan bẹ sọ ní kẹkẹ jìjì ọ náà wọn nà mí bá mi sùsùsùsù. maka gị anyị ka nke a nụ nọchakwanụ ka ozu akwa akwa ahụ onye kere onye uwe ojii onye kere na-ajụ ọrụ ya adịghị na-enweghị isi ọ bụrụ adịghị enwe ha isi na anyị adị amazị ndị na-atụ e, obiligwa ndị ọchịchị akwụgo si anyị we anya anyị anya ebe na anyị na-aga onwe ihe dịbara aha ma ọ ndị dịbara aha anyị bịa gwafa ozugbo ozugbo kwatinyekwara ego maka onye ga-agwakarịsịfa security kam jogo oto na to loba eh ade ka gimbe na to obuligo ka ade ka gimbe ko obuligo security ko ko le ko ka nam ko na bom le bu o mo ni ka obuligo mi eh o wo tia oh uh huh ngate hello hey ana ile me ka de mo fri fa na ahụ ya ngwa ngwa ngwa ngwa ngwa ngwa ngwa ngwa ngwa ịchọrọ imikpu na ahụ ịchọrọ ha bụ gazi ike gachi nsọpụ ha na ahụ ụdị mmadụ nwere aha gị Linda ewekwala iwe enwere ike inye m akara ekwentị gị Linda ụmụ agbọghọ ndị a amaghị aka ha na aka ekpe ha oke na

We are taking our destiny. Amen. In our own hand. Amen. Oh, we can. Amen. Remember your sins. Amen. By force, by fire. Amen. We don't suffer tire. Amen. We may see a kitty now. Amen. We will begin to jump. Oh. Amen. Can you move in a kitty now? Leave me for ya.